ma ajụjụ anyị na-ajụ ife anyị na-ewepụta tata bụ isi na ihe na-eme Igbo dị Igbo n'ime ya mere na ihe ga-azọkwa n'Igbo dịkwa n'ime Igbo anyị ga-enebanye anya na ọchịchị n'ala Igbo na etu o wee bido etu o wee mebie kemgbe ndị ọchịchị nchigbu bịakwutere anyị n'inebanye anya anyị ga-atụle ịma kedu ndị ọ dị n'aka kedu ka anyị ga-esi wee bido ịzọnye ụkwụ na ịkwa tabụ anyị onye ukwu a na mbido aga m etinye ya n'aka maazị Ejikeme Ọbasi ndị na echere m um, enweghị onye nwa afọ Igbo na-etibanye anya n'ihe na-eme n'ụlọ kemgbe ọnwa ole na ole na-aghọtabeghị na nnukwu nsogbu dị ihe enyewele nsogbu ọwụhụ e, otu esi chee ka ihe afi aga ochi aga ya wụrụ na ebe niile itinyere anya ọgba aghara ihe a igbuzi mmadụ wụ ụbọchị kwa ụbọchị ị maghị onye na-eme nke ọ na-eme ee ọ ndị soro gasị ama ma unknown gunmen ka unknown gunmen ihe ama bụ na e, ndụ mmadụ ọbazighị uru ndị eh, a na ndị eh, nga ha si bịa gburu afọ ha laa ndị uwe ojii egbuo ndị agha egbuo ndị kidnapa ka na-ekidnapụkwa ee eh, ọnụ erimeri ala elu ihe niile enweghị ebe ị gaziri n'ala Igbo ị ga-asị obi lọrọ ee ndị Igbo dọtuo ha ala onye ọbụla chizi obi n'aka ya bụrụ anyị niile ma na ka ọgba aghara na-anọ na Naijiria na kemgbe e, nsogbu bidoro dịwa ọ dịghị ọta n'ala Igbo ọ dịghị ọta n'ala Igbo ihe a na-azọkwanụ ndị ji egbe na mma na ọgụ na-azọ na-egbu mmadụ ka na-egbu atụrụ ọgwụ ndị Igbo a na-ajụzi elee ihe mere ala Igbo ga-ejizi wụrụ ihu agha ọ pụtara na enweghị ihe anyị mụtara na nke alụrụ alụ maka na ile agha Biafra ọ n'ala Igbo ka a lụrụ ya otu ọbụla isi tụlee ihe ihe niile mebiri bụ n'ala Igbo ma oge ahụ wụnụ anyị na-alụ ọgụ ee eh, eh, ọgụ ịzọrọ ndụ onwe anyị n'ihi Naịjirịa niile bịara ka egbuo Igbo enweghị ihe ọzọ anyị nwere ike ime na-awụghị ihe ụka anyị ga-esi zọrọ isi onwe anyị kemgbe agha bere anyị niile ma na obodo ahụ Naijiria ha akparala agha ma nke ahụ awụrụ ihe m ga-akpọ ọfishal gọọmenti polisi n'ihi na Igbo ka nwụkwa Igbo anyị na-agba mbọ na-eme na-ebulite onwe anyị nke wụ na ịbịa n'obodo ahụ akpọrọ Naijiria taa ịkpọrọ onye na-amahụ ihe ọ bụla gbasara Naijiria kpọrọ ya gaa ala Igbo kpọrọ ya gaa ee eh, ọrịa gaa n'ọwụwa anyanwụ ọrịa gaa n'ọdịda anyanwụ ọrịa gaa n'ugwu awụsa ha gagharịchakwa ebe niile lọta ha ga-asị gị na ndị Igbo na-agbalị <laughs> ajụjụ a na-ajụzi emezighị ihe mere anyị ji kwe ka mmiri baara anyị n'opi ụgbọ maka eh, mm. ịjụọ ọtụtụ ga-asị gị ee eh, ọ ndị abịa ndị ọzọ asị gị ọ ndị abịa ndị okenye eme bịa hazi ọwa ụmụazị na-anaghị alụ ntị ụmụazị jụọ gịzi ndị okenye eme na-erela anyị <laughs> o ruo ole mgbe Igbo ga-abịa were anọ iberibe saa anya mmiri ka anyị mara ihe a ga-eme n'ihi na ahapụ ihe ọ na-aga ka o si aga a ga-alụkwa ọgụ ọzọ n'isi ndị Igbo nke a lụrụ alụ <laughs> ọ Chineke zọrọ anyị n'oge nke kịta amakwa m isi anyị ọ ga-apụta n'ihe ka m kwụsịgodo nga maazị ọbasi ihe kwuru kwuru ihe ọtụtụ ihe m wepụtara na ya nke mbụ bụ n'isi na ka a agha Biafra na na isi ndị Igbo maka na ya bụ agha bụ n'ala Igbo ka a ya nke ahụ wụrụ ofu nke Igbo awụo na-esi na agha Biafra ife nyawa okwu Biafra ji dọm na ntị bụ na ọfịa ya ndị na-eme mkpọtụ kịta ndị na-achọkwa ka anọ ya ma ọgụ na-ebukwa ọkọlọtọ Biafra onye kwuo sịkwa Biafra onye kwuo sịkwa Biafra ọtụtụ n'ime ha bụ ndị ntọrọ atọ nke gosiri m na ha Biafra ha ma ife akọrọ n'akụkọ onwere onye n'ime ha fụ Biafra ma ọ malụ ka isi n'anya dị ya maazị Odeluga ebe ọ bụ na anụrụ agha ahụ ọ bụ na isi ndị Igbo nya anyị mmanụ ka ọ dị maka na betanụ betanụ nwụrụ ahụ na ma mana n'otu aka kwa betanụ betanụ ọ na-agba ikwuwe anyị akpọwa ndị gọvanọ a na-akpọ ha isi na anya dị ha na ha dị na ha dị eme ọkwa ofu ndị a ka a na-akpọ gọvanọ ajụjụ m nweziwo ọ dị ọgbara nwe onye gburu nna ya ọnya kwarazie nna ka eke o nwere onye aka siri ike ga enwenwe ike ịkwa na kedu ndị ọzọ kedu ebe ọzọ anyị ga ene anya maka na ebe anya anyị dị ma ndị anyị iche nwere ike imenwe ife a na um, uche ha dịrị ya kedu ka anyị ga-esi wee kwụọ ya bụ nwaanyị onye ukwu ahụ ịma na asị na onye anọrọ ebe enyi m ozu ọbụba obido n'ụkwụ ka maazị ọbasi na-ekwu okwu ofu ife gbaa n'uche bụkwa na ya marọ anụmanụ anyị na ya na-eme maka na onye nwe si na ya naọhị malife na-emeghị iwe malite ị ga-eme ya maka na ị na-anya ife Igbo kwesịrị ife anyị ga-ajụ onwe anyị bụ ọgụ obelo na Jenụwarị 14, 70 ka ndị anyị nafa na-eme taka na anụ ọgụ afọ kịta abụrụzia na arọ iri ise agafego fanwe nwegozi ehm, mmeri etufesi chọọ maka ị anya ịchọpụta na eberọ na ife nji si eberọ na ebe fanọ bụ na ife niile melụ na naijiria iwu chighata ndị biafra nya ma ndị South East na abụrọ naijiria anyị mgbe emere mere naijiria afọ dị iche ife njisi na naijiria afọ dị iche bụ na eji gbelegbele gba mbọ fụ na ọ nwerọ ka e ga-esi wee nye ndị Igbo tụmadụ ndị Igbo ohere ikpokọba onwefa ma ọ bụ ime ka fanwa na onwefa ṅụọ ọnọdụ kwesị na Naijiria maka na ofu ife agbalụ n'izu na abụri na Jenụwarị 1967 ọ bụ na esoliye anyị ama na ebe anyị nọ kịta ofu ife e kwuru bụ na mgbe afụ na asị onye ọbụla na ife ọbụla bụ ndị nọ n'amị ma ife nọ na polisi bụ ndị na-echekwa obodo onye ọbụla na-abịafa onye rue ka ọma ka ya na ụmụnna ya si echekwa befa ka ha mee gịnị ka ha chekwa befa e wee nọgide ọgụ ife niile chila n'ala Igbo bụ ndị mba akpọta gọvanọ nka ọ bụrụ atọ mkpera ọ atọ nkara ọ bụrụ onye ntete o nwere nwa afọ Igbo mgbe ọ dị ka na-eme politiks ndị Igbo chie ndị nọ na ife gbasara ọchịchị gọọmenti ọchịchị ndị agha ma ndị polisi ma ndị amị abụrụ ndị be anyị ọ bụ na etiti dị Igbo ka ọ bụ polis kọmishọna anyị na-ege polis kọmishọna ntị tata o na vidiyo m na enene ya o wee na-akọ akụkọ ọ na-asụ ebe ọ na-asụ na-ajụ onye a ọbata ala Igbo bụ polis kọmishọna ndị Igbo na-asụ n'onu ndị Igbo ọ ya anụ ife ekwu ọ ga-amụ ife ekwu kedu ife mee na ama nnọkọta chọta onye Igbo tii ya n'ala Igbo chọrọ onye Yoruba tii na anọ Yoruba ụlọ onye ugwu jee n'ugwu ndị ọbụla onye na-asụ ibi ya na-anụ ya na ife maazị Ọbasi na-ekwu agha dị n'ala Igbo kamgbe 1970 kama na kịtazi o jizi ụdị ọbana ya kịta bụzi ntigbu nke a final onslaught maka ọnwa enwe ka eji wee na-agbakọ iche inene ịfụ mgbe agha be ibe niile edebere ala Igbo bụ ndị amị enwere mụọ sojas n'ala Igbo karịa ebe ọzọ chekpọint niile na-increase every year a na-ewegharị chekpọint dị iche iche maọbụ ndị kọstọm maọbụ ndị polisi maọbụ ndị amị etu a ka esi aghata ha mana ije n'ugwu ebe ndị oduchi egwu na-egbu Igbo kamgbe eji nata 1970 a wee lue nke atụ Boko Haram pụta maọbụ ISIS maọbụ ndị herdsmen imafu ụdị prezens ndị amị ofu ife afọ fanọ na-ebe akwa na-asị na ihe jiri ka ji wee bụ na ọ na-eme jenosaid n'ugwu nọ Biafra ka o buru ebi ugwu mgbe ndị Boko Haram na a na-achụ ndị Boko Haram ka ama naghị achụbaa chad ife afụ ka ha kwado kịta afụ nke bụ na IG agwago ndị polisi na-asị ha onye fafụfa gbagbue na ntị na ndị polisi na-ekwu okwu maọbụ ndị nta akụkọ maọbụ ndị mmadụ na-asị na nekwa na a na-emegbu ndị a na human rights bụkwa violators pajesi ọkụ akụkọ niile a ga-akọkwa akọ na tebụl n'iru e ka ọ ga-abịa n'ọbịa ya echi onye eto esobe ha na ifefa kwesịrị ime o gosiri na o nwere etu esi eso anyị ana a na-eso anyị bụ ntigbu mana ịza ajụjụ ịjụ kedu onye ga-ewepụtazila anyị ji n'ọkụ kedu onye ga-akwa nwaanyị ukwu a ọ Igbo ka ọ elu, o nwere ka a ga-emegide nwata okunie sisi mba na amaghị na ime ntie efesi ya ebe n'akwa ajụ ife na-eme n'ala Igbo bụ na ya anụrụ n'onu ndị aranyela ọchịchị n'aka enwere ụzọ otu ịnọ Igbo na-enwe eji na-achị n'obodo ọ bụ ndụ na n'afọ maka na-edeniru chukwu na ndị ụka ya bụ ọ bụrụ gboo ọbụla eze mmụọ ọkwịa ndị ọzọ bụrụ ndị ọzọ nze na ọzọ ọkwịa ndị ọzọ bụrụ ndị gịnị ndị ọgbọ nke ọzọ ụmụada denụ ndị ọrụ aka kịtazi e nwere ọtụtụ karịa ndị mahadum niile nọnụ fanọ ndị na-azụ afịa fanọ ndị ọrụ oyibo nwe union fanọ si e were aghazie ndị bishọp na ndị reverend na ndị pastọ na ndị man of God ọ nwere n'ife a nụ n'aka fa a na-ekwu ndị a na-akpọ ndị civil society ewega afa mana ezianụ ndị na-ejela ahịa ozi na Abuja kedu ife ị ga-eji Kano nọ na Abuja na-eje na ụdị na unu na-anọ nzukọ a na-agwa unu anụ ka IGC atụ jee gbagbue ndị unu ga ndị na-enyere unu ikike unu bịa unu ama na-eje nzukọ ndị na-eje Abuja onwere onye ịnụ me mkpọtụ mkpọtụ a na-emekwa bụ ụdị nke ha kwesịrị nnọọ ịpụtagoro siba na ọ bụrụ na etu a ka a ga-esi cheze kaba nwa na ọ na ụsọ ka ebe a na-eje nzukọ kaba naba beba elue ọfa ga-anọ n'iru n'iru ụzọ ndị amị na-abịa pasiva nwoke kedu tinye your tem of engagement ka anyị na unu yere ka unu ga na-aga nya bụ ije ka anyị wee maa na emelie na eto o dị mma ndị gọvanọ kwesịrị ịnọ n'iru solu bụrụ shọp na apịgburu ndị be anyị mana ebee ka afọ ụfa ọ bụ ndị haus of Assembly so na Igbo nọzi na onye onye nke onye mejuru ike n'ebe anyị nọ anyị abụrụgo ndị dị n'ala kịta na ndị ife fọzụ ịnọ n'okenyi anyị ọnọdụ anyị jọrọ njọ Lula. ọ bụ na nsị na m ghọtara ife ikwu ka m kọwaa ihe nnụnụ. ife ị na-egwu anyị bụ na agha a dị n'ụzọ na ndị anyị na ha nọ ka agbata obi nọdụ ụmụnne ndị anyị na ha so jebe nta ote narị ha si na ụkwụ anyị ka ụkwụ anọ na-achụkwa na ya ọbụrụ sọsọ na ha gwuru egwu nọ na ha achụrụ anyị achụrụ nke bụ na ndị agha bụ ji egbe na ọbaji wee na-eche anyị n'ime be anyị mana ọ dịghị etu ahụ ebe ife ọjọọ dị n'ugwu Awụsa nọ ebe ala dị mma na ụzọ ọdịda anyanwụ polisi na amị eji kwuchisi ụzọ ọ bụrụ ọsọ nke ahụ na ife a na-ekenye ndị ọzọ a na ebute anyị mana na nke ọfụ bụrụzie na ndị nọ n'ọchịchị ahụ na ọchịchị etiti dịka IG polisi na-ekwu tụrụ afọ si gbatuo ya ụdị nke a si kill them before they grow onye fụrụ gbatuo emechazie ka akọ akụkọ dị ya nke ahụ ụlọ agha si n'ụzọ abịapụta anyị ya bụ na ịnaghị okwu kedu ife mere ọ ga-ejikwu ya maka Awolowo kulie Ịlahoro kwue ya agbụ ya nkịtị Adekunle kwue ya famee ifefe ụwa gba nkịtị so onye ga-afe ahụ chọpụtago na ọ nwụrụ onye na-ajụ ese n'ụwa gbalụ nkịtị ya na ọfamesịa ọ naanị isi ọrụ anyị emego nke Python dance ọga mee nke Ezu River ọga mee SARS ọga onwere ife ọbụla fame mee nke obi e, Igbo ọga Ọbasanjọ mee nke ome ọga ọ gaa Buhari na-eme nke ọ na-eme ọ na-aga onwere onye ga-efe ọnụ onwere onye siba taa na nkụja adịrị ya egwu adịrọziba n'anya maka na vasigo na ndị a bụ ndị Igbo n'ọdịnaya nsogbu mana ọfasesuru nyaba anwụ maka na dịka ụfọdụ ndị na-afụ ụzọ ugolu na ife na-eme n'ala Igbo ife a na-asị ọnọọ gọọmenti na-aba ọkwa ibe anyị n'ọfanwa kwụsitelu ndị ndị eh, uduchiegbu ndị Fulani ka wee na-agba polis steshọn ọkụ ka ọ wee dị ka ọnwa ife niile a bụ ka e wee lasuo anyị ka e wee jide ife niile Igbo nwee ụsa ajọ afọ a na-enye nwa nkịta tupu egbuo onye ife ife ị na-ekwu ji dị mkpa bụ na ị na-anya maka onye ya n'anya na-asị na ọ ga-abụ maka na unu si n'ọwụwa anyanwụ ka unu ji ekwu etu ahụ mana anyị ma ebe ụwa niile na-ene anya nsogbu dị na Naịjirịa na ije ugwu Hausa ebe ndị hụrụ ntutu taa na mmadụ ama ekuru mmiri ṅụọ n'ọgba iko nọ na-egbu osisi onye ọbụla ha fụ site n'ụzọ ebe maka ọ ụzọ be ụzọ ebe ha na-agbada ụzọ chadị gbada na-abịa o nwebụrụ ka nnụnụ ka a sịrị shuta nke na ịfụ ha kwa na gị gbagbuo ị na-ekwu ka otu onye na-anọchite anya ha wee gboo um, onye na-achị obodo mgbe ahụ Jonathan na ife o ji wolu ndị agha Naijiria na-anụso ndị agha ọgụ wuke e wee gbusisia be ha mana enyeghị iwu ahụ ndị polisi enyeghị iwu a ife anyị na-anụ ụlọ ha mechaa kpakpa, baa ụlọ ụka gbuo mmadụ bata obodo gbuzizie mmadụ bịa tọrọ ụmụazị nọ na ụlọ akwụkwọ na emechazie polisi abịa mee investigeshọn ka ha na-eme investigeshọn onwegbe mgbe a sịla na polisi kwụrụ gbatuo ife anyị na anụwụ na-ejide onye isi ha tata nwanne echi asị na ọmịpụ ma nwanne echi asị na ọgbanahụna ọkwa ndị polisi ahụ bụ ndị jere ezuru iba ndị mmadụ ya afọ ha ruo tata ọ ndị polisi ahụ bụ ndị gbadalụ si na ha na-eme paitọndasi bụrụ ụfọdụ eh, mmadụ anya fụrụ atata ndị polisi ahụ onye na-agbada n'ọdịda anyanwụ gbawusie ụmụazị agwa ife a na-ebuchi ya mana na ọwụwa anyanwụ ife dị iche nwoke ahụ mana ife nna chikwu nwere nke ahụ wara agha bịakwutere anyị dịka si chụrụ anyị chụnata oge anụrụ ọgụ Biafra ọzọ ikwukwaziri wụrụ na ndị anyị chelu na-anọchite anya anyị ndị nọ n'Abuja ndị ga-awụ ụdị ife adapụta ha nọ nso na ha ga-ekwu okwu maka ọha bụ ndị na-eme iwu ọ bụrụ na ha emeghị iwu ma ọ nye iwu ma ọ nye akara ka ọ gara n'ihu ọ kwesịghị ịga ha nọ na-ekwu ha gba nkịtị nwanne echi ha ebebe akpa etebe ha na TV ha na-ebe akwa na-egbuzisi ụmụnne ha mana ha ekwuro mgbe ha ga-ekwu ha akwụsịrị ya mgbe ha kwesịrị ịkwụsị ndị nọkwanụ ka ndị gọvanọ anyị na akpa afọ oge ọbụla o nwebeghị onye kwuru okwu ha ije ejekwa ijebuba um, ọgbatumtum one na ole bunye ndị polisi si nọ sekuriti a na-enye ha were ego ụfọdụ nye ha si nọ sekuriti votu a na-enye ha were ife ha kwesịrị iji wee dozie obodo na-akwado ndị si na ha ya abịa igbusisi ha ndị nọkwa ọha na eze adụba onwe ha maka na amamihe ha na ife ha na-eme amadụ m na ọnụ ha elu n'okwu maka ọganeze enweghị ikike n'obodo isi na-ekwo ka ife akwụsị ka ọ kwụsị ọrụ ime ka anụ onu ka e wee marakwa ife a na-eme ndị be anyị ndị kwesịrị ikwu ekwuru nke ahụ wụrụ ndị nọ n'ọnụ ụzọ mana nke kazi njọ ọwụ na ndị na-akpọ Ongo ndị n'ome nke ọdụm gọọmenti nọ n'ime be anyị mana asịkwa ọ na-enwe sekuriti ma ndị asịrị ewu ndị nche asịkwa ọ na-enwere nke a apụtala ọfụ asị nọ ebube agụ ife niile a na-eme nọ n'ime be anyị nke kazi njọ bụrụ na ndị ahụ nne ma ndị mkpọtụrụ afa ma ndị be ma ndị gụwa akpọrụ dịka ikpuru eze mmụọ ndị nze na ọzọ ya ndị nwere echichi e, echiri echichi n'obodo na ndị ji ọfụ obodo ndị ọgbọ agbara m na ụfọdụ obodo aka na ya ka ha ọrụ oyibo ndị ọrụ aka ndị e, ndị afịa ndị ọrụ oyibo ndị ụka ndị mahadum ha ncha niile na ya kịta o nwere onye na-ekwu okwu onwere onye na-asị na ife arụ ma onye na mgbe ha ga-ebido mere ngagharị iwe wee abụ asị na ndị ticha nọ straik onye ọbụla na-ekwuwe maka ndị ticha na ndị nke onwe onye na-ekwu maka ụmụazị a na-akụziri akwụkwọ ha akụziri ọ na ije straik na-akwụghọ ndị ticha ụgwọ azụrọ mgba nọ na ife kwesịrị ka ekwuo okwu na na na-awụsi ọbara n'ala Igbo maọbụ na-asị na ya awụsi o nwebụrụ onye si na ife agha dọrọ mma ka akpalie ka akpagharịa ya n'isi mm-hmm. ma ọ bụladị n'ime Igbo ka a gharazi ikwu ije kpaba ya maka ndị na-anọchite anya Igbo kedu ka anyị ga-esi nọ na a mmiri ncha na-aba anyị n'anya ọsụchikwuru anya ọnụ na ya ya efuo maazị ọbasi kedu ihe iche ịma e, nkata anyị na-akpa ka anyị bụrụgodo ụzọ kwuo ya otu ala Igbo dị taa anyị niile nterere ya ụtọ mmadụ anọkọtakwala rụọ mmadụ ibe ya aka si lekwa onye ochie n'aka olekwa onye ochie n'aka anyị niile kpọrọ onwe anyị ndị Igbo ihe na-eme n'ala Igbo taa anyị so bute elie m ji ekwuye ọchịchị otu ọbụla ndị obodo ọzọ chi eme chite kemgbe agha bere ka m ledala anya ndị ụmụnne anyị ndị na n'ọdịda anyanwụ pụta a na-eme ndọrọ ndọrọ ọchịchị ụfọdụ amakpu ebe a ụfọdụ amakpu ebe a ụfọdụ amakpu ebe a a na-aba mba na-akọ ọnụ na e, e, ihe nlekiri gị chee na ha ndị a nwee efe ha ga-egbu onwe ha ma abatakwa mba mechaa ihe niile na-eme eme emeji ofu ilele e, ka Legọs dị akwụ aka sawe sawe sawe sawe sapụta ya obodo mejie ihe ee gbaa ala anyị nwawụrụ eh, ọchọ ihe nga na-anọghọ gbara ọsọ gawa na-enye gị gị na emejiri ihe obodo ile eh, eh, ndị anyị amarala na nsogbu anyị bụ ndị Fulani otu ọbụla unu chikwukwe unu bacha mba kọcha ọnụ ledala ihe dịka unu nwere prezidentị obodo a na-egbu ihe niile a na-egbu e na-eji gị lekwe ndị na-eme ihe a omume idobe ọnụ otu ụbọchị si ihe eme adịghị okwu ole mm-hmm. mana anyịnwa ọ gwara anyị na ha si esi mm-hmm. ezie na anyịnwa mm-hmm. ọgụ nwanne ee ọ ga-asị gbuo gbuo gbuo gbuo gbuo bido n'isi ka agha bere eh, otu mgbe e bidoro ndọrọ ndọrọ ọchịchị NPP NPN enaghị eji anya ahụ ibe ha mana ịnọ NPP nọ NPN ọ ala Igbo enwere ihe na-eji na-emeji obodo na-azọ ndọrọ ndọrọ ọchịchị shinga mhm. ahụ gawa gawa gawa gawa gawa onye Igbo etinyere n'ọkwa ya eburugodo ụzọ sajime onwe ya ndị Igbo niile barala ọchịchị mana fedral mana gọvanọship ma ihe ọ bụla ịkpọrọ ya ji ole n'ime ha ị ga-asị dọbitere ihe were n'ala Igbo si ka ọ bụrụkwa n'ihe eji mara na mgbede nke a awụrụ otu nke abụọ ahụrụ ebe ekwu okwu ndọrọ ndọrọ ọchịchị a na-azọ lekwa onye nke m lekwa onye nke gị ugboro ole ka anyị na-ajụ ndị a na-ejiga echi ịnọchite anya anyị elee ihe unu ga-emere anyị ọ ha mgbe ọ chụchara elee ihe unu na anyị mm-hmm. ọ nke pụta nnukwu ụlọ elu pụta fee ego fee ego fee ego etu onye ka e, e, ọwụchi ọjara ụlọ ụka ịgazie e, n'ụlọ ụka enye gị ihu oche okwuchukwu awụzi ito gị otu Chineke si gọzi gị mana amala ịbụ onye ori ihe dị ka na-ekwukwe popu ụzọ dị mma ndị Imo niile ma na ọ bụghị ya ka ọchịchị ruru n'aka ewere ọchịchị kpanye n'aka ka ọtụtụ ndị pụtara na-asị mba ihe ajọgbuola onwe mmadụ niile zọrọ ọchịchị n'aka ndị PDP amafee baa eh, APC ka ha na dị mma nọrọ n'otu nke. mmadụ niile ahụ ole ka ndị nga ha kpọrọ si ya na ị ga-alọtawa maka onwe ha jiri nke ị gara ya bụ ihe nnachi kọwa ahụ ihe na-emebi ihe na-emebi ihe na-emebi ihe na-emebi anyị pụta anyị na-achọ ihe mere ihe n'elu ọdịnala n'ihu anyị Ụmụazụ na-aga skuul ilele akwụkwọ jiri m ihe m lere adara m ka ọgara m emere m nke ọma aga m ka aga m gị ime lọtajie ka o shiere ike enwe ihe na-aga enwe ihe na-eme n'ala Igbo na-aga zerezere akwa ụkwara na Legọs ebuli ọnụ ahịa ihe niile n'ụlọ ya bụ arụrụ ala abala. ala Igbo gbaa afọ ya ghọziere anyị omenala ugbu a nsogbu ezigbo nsogbu batara a na-achọzi elee otu e ga-esi bido meziwe ihe n'ilezie na elebi ga-ebido aka ọwa ụka ụka adaala ọ bụ ndị okenye eme ha eriela ego kemgbe erire onwe ha tọrọ na chichi ọwụnụ ndị eze lezie ndị eze akwa nke a na-aga gọọmenti na-enyezi gị ọfọ iji ọfọ ya bụ ihe m na-achọ ịkọwa awụ na ama m ebe ga-esi bido mewe ihe ahụ n'ihi na ihe niile anyị nwere n'ala Igbo bụ ihe ga-eji wee lụshi ndị mba ọkụ. enwezi nke fọrọnụ anyị enweghị ebe anyị na-agba isi enweghị ebe ị ga-asị lekwa ebe akọ na uche Igbo nọ enweghị ebe ị ga-asị ụmụ Igbo ga-abịa mara ebe ha na-aga eleghị onye ga-asị ga-apụtasị ndị Igbo biko ka anyị gawa ebe a ihe hụrụ kịta bụ ndị ga-apụta na-agbasa mba gbuo onye a onye a onye a onye anyị agaghị ekwe were ọnụ na-agba ịgba ọnụ na-agba ịgba ọnụ ka okoko ndem gbachara ịgba ọnụ na Biafra ọzọ hụ Biafra e? ka ọ dị mbụ ọ gịnị ọkwa sisisi ọkwa gbogbogbo ọkwa hụhụhụ oge ndozi elugo oge mgbalụ elugo oge ịfụnanya elugo biko bịa n'obi amazighi ka a ga-esi wee mere ya maazị odelga gawa n'ihu ya maazị ọbasi ọ kpọrọ ife elu na-ata anọ ọife anyị kwesịrị ịgwọ nwa anyị ọ bụrụ ndị bekee sị na eh, the chicken has come to roost anyị kpata nkụ arụ so mgbe na apịpụtago anyị ọlịlị ịghọtago eh. so n'ife anyị nwe kwesịrị ime bụ igwu onwe anyị eziokwu ibe ụmụaka nọ n'ụzọ na-abalụ mba bụ na ọnọdụ fa. onye na nọ n'ala Igbo ma nke afọ maka ọ bụ na ị nwere mmadụ na-abụ ma ọ bụ ịtọ na ụmụnna gị ịma njesila akwụkwọ narị ise gara aga enwere ọlụ ịma na ọ bụrụ eziokwu ka ị na-agwa ya ọ bụrụ na ị marọ ndị gbara ọsọ n'ugwu ife niile fa ji wee nọ n'ugwu funarịlfa fanatazia n'obodo n'ọlụ ịmara ife a na-ekwu ọ bịa bụ ụmụaka izipụrụ akwụkwọ ọ bụrụ na fa ọnụ kọọlụ ka si eje jaba akwụkwọ ịma na nsogbu dị so onwere onye ọbụla nọ n'ala Igbo bụ okenye amarọ na ọnọdụ adịrọ mma maka ụmụaka ebe ụmụaka nọ ụmụaka anyị na-aba mba maka n'obodo amụnyelva n'ime na ụfọdụ mmadụ fili aka n'anya na-atafa afụ ana ama ndị telenya bụ ofe anyị mụ ya ofesi anọtọrọ aka o ndị tere ya bụ ofe anọtọrọ aka ya bụ na ebe anyị ga-ebido bụ onye ọbụla igwe onwe eziokwu kedu ka anyị ga-esi bido zobo onwe anyị ịzụ onwe anyị bụ onye ọbụla a onye ọ dị n'aka mee onye ọ dị n'aka mee afọ bụ onwe ndị arọpụtalụ okwu dị n'aka maka ife niile mmadụ onye ọbụla na-akọ akụkọ ọkọsụwa ọnụ gbasara ojukwu ofu ife ojukwu mere ndị isten rijion mgbe afọ bụ na ọ dị ya n'aka o wee na-eme ikpe ndị afụ chọrọ ana onwere onye ọbụla ọsọsọ osisi ga-anọ asị na a ga-egbu ya ọkwụrụ maka na ime nge ntị n'ife anyị kwuru mmalụ na fanwa na onwefa na nke izizi na fa ndị agha fa ndị anụọ na fabia na-ala suanyị na-ala suanyị na-ala ndị gọvanọ anyị gba nkịtị fe nwere ike ịkwụrụ ọtọ si mba si achizina na ma bụrụ AK47 bataba anyị ya bụ mmiri ya bụ ekele wee ghaa nkụ aka kọwa bido mgbe a na-eme lọkdaụn anyị nụrụ etu esi bụrụ moto ụgbọala wee na-ebubata ụmụ ikorobịa ọnụkata ụmụ ikorobịa eme ebu potmanto eju bọọsụ ebee kafajekọ ụwa ahụ n'elu eh, lọkdaụn ọkwa anyị nụrụ ya ndị akpọchi na um, ndị asị enwetara n'ụzọ Owere Owere ebe e kafa ji onye dufa bịa kedu onye gbara afọ ụgbọ ebe e kafa nọ kịta ndị niile na-ezi ozi ndị tọgbọrọ ntị naanị na-akọwa na ọnwa ife a na-akwadobe na ndị a na-akwadobe ka esesue ndị Igbo ọ ya bụ ife afụ mana ọ nazie ka mana ọfa nchekwa nakwana ikwụkwọ ikwupụla ana maka na um, asụ n'ogologo ngazi ka mmadụ na mmụọ ji eri nri mgbe anyị ji wee danaa n'aka ndị a bụ mgbe anyị nọkọta wee sị ka um, E, ụmụ okorobịa jibe beret na-akwagharị n'ọcha na-ese vidiyo na-egosi na anyị na-akwado nkwado Fawa wee jikelụ maka na fanwe na onwefe ejirọkwa anya afụ ụdị ife afụ na Igbo maka na ọ bụrụ na akpara akpa gbaa izu onwe ka aka esi wee kechi ya bụ ife mana ndị ESN mapụta na-akwụgharị ọvasizụla ọkụ a ife na-emezi kịta dịka maazị Ọbasi tikwu na ọ bụrụzisi jụbazie ka ịmago onye nwe na asị na asị na ọkụ gba afa na isi ọgbara afọ ọmịa ya bụ ka anyị jụbazie jụba asị si njegodu ka achụpụta ya bụ ọkụkọ bara n'ọfịa nna nwelede emezie ka a nkata ife anyị agwa nna nwelede a ga-agwa ọkụkọ maka ịba n'ọfịa ma nwelede nọ na ife na bụ ndị gọvanọ ọrụ bụ chief sekuriti ofisa of the steeti. onwe onye Igbo ọbụla e na nnlf ya wee sị na nwanne ya nwoke sendịrị ya vidio eh, vidiyo ndị IPOB e wee sị na onye IPOB wee jegbue ya ọbala ya dị n'isi ọ bụrụ na unu enwere ike ikwudo wee kwụrụ ọtọ wee gwa ndị polis kọmishọna IG polis na ọ bụrụ etu ọbụla o si chọọ ka ọ ga-esi bata n'Igbo ọ bụrụ na ama nkwụ ọtọ wee gwu ya si na ọ bụrụ etu ọ na o si chọọ ka ọ ga-esi bịa mebie ụmụ agbọghọ nọ n'ala Igbo kpọrụ ndị anyịma ife mere ka agabe ama akpamkpa ndị amị nọ na kọmanda Obasanjo mere n'ala Igbo ọ bụrụ na e ya Igbo gba nkịtị ka ụdị ife afọ ime ọzọ maka na ọma ọzọ ọtụtụ n'ime ndị a niile na-achị n'ala Igbo fakụkwa aka mgbachelụ maka na ọnwa ọtụtụ ụmụaka Igbo na-ekuni na mba ụwa dị iche iche ga-echele unu ụbọchị ọbụla unu tụrụ ọkwa n'obodo oyibo ewele unu tinye n'ana mkpọrọ maka na unu bụ ndị na-emebi human rights mụnwa ọ bụrụkwa isi ka nna anya na ọkwa nna amala unu bụ na anụ m anụ ife ụmụaka na-eme n'obodo a ụmụaka a na-amụ ụmụ Igbo a na-amụ na mba eji ọkwọ ntị anụ ife faso unu ọ ga-afịala arụ unu elokwara n'ike na isugo milion na-emesịa ka ịgbapụta obodo oyibo ịgbapụta obodo oyibo paga esuru zọbakwa ndụ kịta kịta ka ọ dị kupụla ụpụrụ ana ka ọ wee dịrị unu ndị bishọp ma ndị ụka ndị man of God na-eme nke ike emesịa sị ka ike na anyị na-ekpesi bebe ekpere kịta abụọzikwa ekpere kịta bụ ịkpọ ig jegwu ya na-egụkwarị akwụkwọ nsọ ọ bụrụ na ọ chọkọ ịnụ kịta abụọkwọ mgbe ya si gba nkịtị maka onye gbalụ nkịtị kwere ekwe maka na ndị na-achị bụkwa ndụ ngịwa bụ onye ndu na ọgaghị egbochifa ọha na eze unu ga-azụ onwe unu ọ ịba n'ime obi pụtakwa kpụrụ okpu mme na-aba mba ọkwọ new president unu dị bụa so mmadụ na-abụlụbanya bụ ọlụ onye asị ụzọ onye nke si ụzọ a onye ọbụla jebere na igbo ozi jee njideba anyị ji kọla akụkọ kwuo ụdị ife Adekunle kwuru 1968 kwuo ife Awolowo kwuru na Anaharo kwuru na 1968-69 n'elu 2021 onye ọbụla gba nkịtị John Campbell mkpa ka m wee tọgbu ya John Campbell ambasadọ n'ọbụ Naijiria ọ nwere onye mmụ ya dịka onye na-ekwupụla Igbo ọtụtụ oge onye na ndị ugwu ka ọ na-adị n'alụ pabụ ndị bịalụ ozi diplomasi na be anyị mana nyenwa anwago ra ra olu dị iche na blọọgụ ya wee na-asị na ife ig kwuru na omin na ife afọ etu o si kwe na omin bad for ndị South East na nsogbu dị ya marụ na mmadụ ga-ekwu dị ife a na ofe dịcha etu a ya bụ onye na-esona na ndị ugwu dị na mma nọkọta wee bịa saa ọnụ wee na-ekwu ụdị ife na ife emebibo ya na ebe ndị a na-anụ ọgụ anyị maara afa ha dịka ije Siria maọbụ Irak ma ọ bụ ndị agha n'ebe ahụ afụ ada awụ ha na atụrụ atụ agba a na eme nwa malụ ka onye ọwụdị jụọ kedu onye kwụ kedu o ebe a si ịfụ ha mmadụ gbalụtọwa e wee kwụzie etu a na be mmadụ ugwu nke bụ na o nwere onye ọnụ kwere ikwu okwu onye egwu kọọ nsọpụrụ kọọ kedu ife ọwụ ji ndị kwesịrị ikwu okwu ka ha kwuo ịkpọọla na ụfọdụ ndị mana mmaechi ya azụ na dịka isi kwu isi na n'osisi ka a gwara ya na-anachi igbu ya ọkwụrụ mm-hmm. ndị bizi n'obodo ahụ dịka ndị ọgbọ na ndị ụmụnna na ndị ọzọ niile kedu ife ha nwa na-eme maka ife ekwuru maka na obodo m bi um, ọ bụrụ mmadụ niile ka ọ dịla etu ọ dị o nwere iwụlụ onye ojii ị na-etota n'obodo a oge ọ ya wolu nne na nna ya anọdụghị ala gwa nwoke si na gị na ndị uwe ojii na-ekwo ka ụwa obodo dị na nnekwu ife a chọrọ ka ime ekwo ka ị ga-esi wee jide onwe gị ọ bụrụ na ha na-ekwu ya na ime ha kwa a ife aga nke ọma na ife eji ekwu ewu ọ ghara ịwụ na-asị nekwo n'ọngụ melụ nke nka wee mee ọ na-ewute m na na ụdị nkata ahụ ebe m bi ma na-aghọtalụ m ụdị nkata kwesịrị ka akpagha n'ime be anyị onye na-eji ahịa pụta nwere nsogbu ndị uwe ojii kedu ife ndị nọ n'akụkụ ya eme kedu ife onye ahụ kwesịrị ime kedu okwu o kwesịrị ikwu kedu ụdị e, a ga-esi wee zọwa anya bụ ihe afọ nwatakịrị ejidere ka ndị uwe ojii jie kedu ife a ga-eme onye ya eje gbapụta onye ya ejekwa okwu onye ya eje jụ na ụmụnna na ndị otu otu ọgbọ na ndị nze na ọzọ kedu ka a ga-esi chekwaba anyị maka na onye uwe ojii nọ na Nnewi bụ na Nnewi ka ọ nọ ọ jide mmadụ na Nnewi onye ahụ na nọ Nnewi tupu akọwa ife ọzọ ọ bụrụ na ndị Nnewi gba nkịtị chebe ka gọvanọ nọ n'Ọka bịa kwuo okwu ụmụ ike tupu gọvanọ nọ n'Ọka kwuo okwu achọwa onye ọ ga achọwa kedu ife ndị mmadụ ga-eme eme ka ha adịmasị na onwere anyị nwama ife m na-ajụ ndị na-ege anyị ntị kedu ife ụnụ kpaalụna maka nke a n'ime ime nne ụlọ na ụmụnna ụlọ ogbe ụlọ na ndị ọgbọ ụlọ kedu ka unu ga-esi wee hazie onwe ụlọ kedu ka unu ga-esi wee gbapụta onwe ụlọ kedu ka unu ga-esi chekwaba onwe ụlọ ka a ghara ị na-akọ akụkọ ọ nke a na-akpọ statistics maka na dịka anyị si kwu nsogbu anyị nwalụ dị n'ime anyị ife ji dị n'ime anyị bụ na ajụjụ a na-ajụ awụrụ na m amarọ ka esi dịrị maka na anyị ejebe n'ụka ndị ụka chọọ ịkpa ego gwa anyị na mmegbu anyị dị n'ime be anyị ka e wee tisa divide and conquer ejewa ọrụ oyibo jirizie na-akpata n'ego mewe nke ehihie emewolu na ịgwachakwa onye na-ewu asị ga-emewu onye fọrọ n'aka mana kịta kwesịziri ka anyị chegharịa chighaa azụ mmalụ na agbata obi onye wụchie bido zọwa onwe anyị etu anyị ga-esi zọkwana onwe anyị awụrọ olu ijedebe ọ bụrụ na ụkọchukwu dị ọ ga-agwa anyị chọtakwara anyị oke ya ma ọ bụrụ na ịbanye play enwere ụdị oche dị iche iche ije goo nke ndị ndị welitere isi a na-akpọ first class ndị dị ka anyị nwa akwụkwọ elu ha n'ọnụ ya bakwanye nwa ụgbọelu goo ebe ogo anyị nọ nke ndị ekọnọmi ịbata ekọnọmi ị na acha oche afụla na-esu na enwere ike eti gị n'etiti mmadụ na-agbọka ya ahụ ị na-eku ume nwayọọ onwe ka ị ghara ikusi ike lọngụ wee gbawa mana onye nọ na first klas nwere ọmalịcha oche ka gụwa na-achọrọ ịchọta oche gị na-achọ ihe a ga-esi ma akpara enyerela ha ma mmiri ma mmanya were ụmụazị ndị Chukwu chọrọ mma ahụ ụbọchị ụtụtụ wee aha okirikiri na-ajụ ha nwoke ma nwaanyị kere ife ịchọrọ ya na-edokwala ha ọfụma oche ha gbasaa onye ọbụla Ewee na-ajụzi ọnwụ na plane na ọnwụ na ụgbọelu a bilie ife mere injin ọ dịrị ka ndị nọ na first klas ọ na ọ ọsị mba na mkpụrụ obi na ife meghakwa na plane ahụ asị na ọ na-ada na ife ya emebi na mkpụrụ obi ndị ezi omume nọzikwa n'aka Chineke ma ị nọ na first class ma ị nọ na economic klas ọ gụwa maziri iwu onye ezi omume maka ife ji ekwu ife awụ na mmadụ niile nọ n'ofu a ụdị ego ọsọ gwa gị nwee ụdị mbọ ọsọ gị na-agba ụbọchị anyị awakpoghị nsogbu ya dị na ọ bụrụ na ị nwere ndị ga-azọ gị na ọ bụrụ na ị nwero ndị gị na ha nọ n'izu na ọ bụrụ na ị nwero ndị gị na ha chịkọtara ọnụ ife eji malụ ndị Igbo bụ na anyị nwere nwanne na mba ma anyị na-eme ka ụmụnne ama m na ụfọdụ ga-asị na m amarọzi Igbo na ndị na agwụ ọgwụ ka nkụ na ndị na-agụ anya ọkụ ee mana oge eruo na anyị ga-arapụ ihe ahụ chọwa ụzọ ọzọ abịara m okwu okwuchukwu tata ma meekwa otu baịbụl ma ejewe ọzọ ife m na-ekwu uwe na igbo nwere ka ha si eme mana anyị arapụ n'anya nwe omenala mewe omenelu ọ dịka ọ ga-ama arụ oge anyị ga-eji wee chighatakwazie na omenala eruola maazị e, Peter Okeke na-ajụ na-ekwu na-asị oge ịtụ aka ee lekwe ebe ochi lekwe ebe ochi akala na ihe a na-ajụzi ele ihe anyị ga-eme n'ihi na mberede na anyị. ekwenyere m n'ihe o kwuru ka m kwuo okwu uche m dịka nchekwu anyị niile so bute ihe e, anyị niile so na ihe bubatara ihe a n'ala Igbo mmeji ihe bụkwa anyị niile so ka m bido ele ihe anyị ga-emeli anyị niile bi Amerịka Britain Germany mba niile Ebido ebe ahụ ị gaghị alali eziokwu nsogbu eziokwu enweghị obodo ị ga-aga na-enweghị otu enweghị ama ọbụla n'ụlọ na-enweghị otu ala bekee unu mm-hmm. enweela ike gbakọọ n'ọnụ zie ozi n'ụlọ si kpọrọ anyị onye na-anọchite anya anyị na steeti kpọrọ anyị onye na-anọchite anya anyị na federal e ga-eji na otu oji budewedụ ndị Igbo ọ bụrụ na anyị nwa ala bekee ga-ebido tụnyewe ọnụ ọnụ anyị na-atụnye awụhụ na anyị ga-aga gboro ha mkpa n'ihi na ihe a ihe nwa na-eche ebiri ibe anyị ga-eme nke anyị ga-emeli ego ndị isi ala bekee na-ewere ụlọ ka bụkwa ebe ọtụtụ ndị nọ n'ụlọ si eri nri enwe otu e ga-esi gwa ha uru ndị na-achị ekwuola m ihe ugboro niile politiks dị mba mmadụ agbalala politiks mm-hmm. kama ihe a na-aga a na-ele gọvanọ gọvanọ gọvanọ gọvanọ ọ bụrụ na ịkpọọ ndị reprezentativ ole na ole ha gaa na seneti ọ na asembli gaa gwazie onye ọchịchị na ndị ndị m na-anọchite anya ha enweela iwu ebe ihe anyị chọrọ ebe e ga-ebido nke ọzọ awụrụ nke a ọ na-awụ e, onye onye kpuru okpuru isi e, yiri uwe ọcha ya kpọọ onwe man of ka a ga gwa ha mmadụ anọkọtakwala kwuo nọnsensị gị na-awụghụ ịjụ ndị Igbo ọdụ ele otu unu ga-esi zọrọ isi onwe n'ihi na oge ịkwụta oge iso oge oge ahụ agaala ihe anyị na-ekwuzi ugbu a wụ ọ bụrụ na mmụọ Chineke nọ gị niile ị na-anọchite ụmụ atụrụ Chineke ọ gị ga-ebu ụzọ pụta wee na-ekwuye ndị awụkwa naanị n'ama na ụlọọrụ ndị uwe ojii ụlọ egbuzile ya wụrụ ihe ọzọ ị e ga-eme ka mkpukwu ihe ọzọ ị e ga-eme ile anya na soshal midia mhm. katụma ụbọchị ole na ole gara ugbu a gị hụ ndị na-ebe he egbuole ha nwanne m oo polisi agbagbuole nwanne m oo ee ndị uwe ojii egbuole nwanne m oo ekwenụ nwanne m ọbara ha gị uru foonu kamera ahụ nọ iji ebe akwa niile a ruo aha nwanne gị kwuo ebe a gbagburu ihe mhm. inwe ike wuo ndị gbagburu ihe ọhụrụ ndị uwe ojii esi ebe bịa anyị nwawo ndị Igbo o ole mgbe anyị ga-ebido dewe akwụkwọ debawa ya maka echi ọ ga-adị mkpa ka ha niile nọ n'ala Igbo na-egbu na-akwafu ọbara oge gị ga-eru mgbe ị ga-akpọpụta ha taa ha ụta mhm. ibecha akwa gị lakpuo ọbara onye ọbụla apụtasị gị na nji jiri ebe a ụfọdụ na-ese eseli eluigwe eseli ala ịmaghị ebe o mere ịmaghị onye merie ọnya ndị ọ na-agbawa obi n'ụlọ enweghị ihe ọzọ ị ga-eme kụziwere ndị mmadụ ihe wuru mhm. ọma documentation of Mm-hmm. ọ ya bụ na ihe e, akọ na uche abaala n'ihe anyị na-eme ihe e ga-emechiri ihe mmụọ agaghị ekwucha n'ihe n'abalị a ọ bụkwute ụmụ hapụ ka onye ọzọ kwuo na ihe m na-ekwu ka anyị niile ha wu Igbo ichee nke ị ga-eme ga-adịrị Igbo mma bido mewe ihe ma ọ bụrụ nke ị ga e, ụbọchị gị egbukwa ahụ ọzọ gị biri kee soshal midia niile anaghị enye anyị aka ọka m bidogoro ebe ahụ ibe ikwu dịka efifie ibe ikwu dịka efifie onye fụ nyakwue dee dee zi maka na mgbe a ga-akwụ mgbe ndị mmadụ a ga-eji a ga-eji ebe niile unu ga-edekọta a ga-eji elu ọlụ. ọ bụrụ na arụ a ọ bụrụ na arụ na-abịa ọ bụrụ na dị arụ ise na-abịa ọ bụrụ arụ ili na-abịanụ ọ rọfụ ndị Germany jeelu na Namibia wee kpaa mkpamkpa tata ka fa na-akwụ ụgwọ ya maka na <laughs> ụbọchị niile bụ nke onye ori mana ofu ụbọchị bụ nke onye nwe ya maka ndị niile a na-ebu alụ bute ala Igbo maọbụ ndị ike dị n'aka maka gọvanọ ama akwụkwọ arụ apịa o gọvanọ ama akwụkwọ arụ apịa na-asị na ike na ya amalite na-emenụ o mee nọ mgbe gị nwa bụ onye na-achị ịma na iso na ya ana mgbe a ndị so wee gbu wee mee ife emelụ ya bụ ọ bụrụ na crime against humanity na ọbụ ndị oyibo ma ọ genocide onye bụ gọvanọ isi ga-adị na ya ọ bụrụ na unu amazi ka isi na-adị ndị kpụrụ alụ unu enene gowa na ife na-eje maka oso ọnụ ya ụmụ Igbo agụụ wee kafe agụụ imirikiti wee nwa ya bụ nwere ife niile agbara aka o maka mmadụ a na-anọ na ike na-asị ee na ike na ya dịrị ya ee na ike na ọ bụrụ ya bụ onye ọchịchị mana ọtụtụ n'ime unu ma ndị chịlachị achị gboo ma ndị na-achị kịta unu ncha aka unu dị ya ọ bụrụ na iso n'ọnụ lụrụ n'okwu ị nwere ike ịkwụsị ife ọbụla bụ ife dị njọ iwee ghara ime ya Chineke ga-ajụ maka ya ndị na-aja enyelife ike maka ọtụtụ na-epromotu ha na-ekpere ha ekpere ụfọdụ na-asị na oke na onye anọ ezigbo mmadụ n'ike na mba maka nwa kirikiri ego unu ji ezuru na unu ji ego ụmụnne unu na-eri ma ọ bụ ezipụ ụmụ obodo oyibo pagueje na-agwali ndị ọzọ na-ata ahụhụ Chineke ga-ajụ maka ya maka ọnwarịta ino ka a na-ebido nkata Um, maazị okechukwu ị na-ajụ sị ọ na-abụ ife emere eme ka ọ bụ ife agwụrụ agwọ ka ife mmadụ meta ha dịa kịta bụ ọkwụ mgbe eji ama ndị bụ ndị kịta bụ mgbe eji ama ndị bụ ndị a si ọfụlụ ọmalụ kwue ọmalụ kwue ọ bụrụ na obodo onye ndị be ha nọkwatazi onye ọbụla bụrụ ngwongwo jee n'irube gọvanọ nọlụzi ya ka anyị nọrọ ebe a chere ndị uwe ojii na ndị Buhari zitere nọ n'iru gọọmenti haus asọkwụ nsị jee gọọmenti haus elu unu dilibe na onye lue o buru nwaanyị nọdụrụokwu ya nọla ala kụkọba aka gwa gọvanọ na ya abịago na anyị nọzikwa na n'iru ya nke na ebe ọma bịa ebe ibi na unu nọzi n'ama gọvanọ o nwezikwa onye na-achọ unu tụmadụ ụmụ ikolobịa unu eji ebe a gwọrụ ike gọvanọ si ye nri osisi bupụtara unu ka unu rie maka na etu okwu si dịkịta ana Igbo nọkwa ndị ọkupeshọn ana ọ bụrụkwọ nke asị ọnọ gọọmenti amafe bụ gọọmenti nọkata isi anụ ọzọ na-agwụ m afọ anọkata ndị be anyị wepụta ofu nkịrịnka okwu a na-ekwu ọnọ gọọmenti ọnọ gọọmenti amara onye ọ Musa ka Abdullahi ka Nnamdị ka Uche ka John ka James a ga-ama onye ọgụ ana ama onye ọ kpama ndị ejidela ejide abụrụ ndị Igbo DSM e na IPOB si na ọ ibe ife ị ga-eji nwa na ndị ọbụla na akpụ ụdị mkpamkpa afụ na-ada achọba ka anụ afafa ka o wee gosi na fa na-eme ife siri ike o nwere ndị na-eme ife famesi afa ka ndị ọzọ na-alụ tụrụ ugo na ya unu nye ọhịa Boko Haram mesịa ha gwụrụ nnọọ ha mee ndị herdsmen mee fa agba gbọ fon si n'ọfa mee o mee n'ugwu polisi IG na-ezite ndị mmadụ n'ala Igbo onwenugo ụbọchị abata n'ala Igbo kpọkọrọ ụmụaka nọ na ụlọ akwụkwọ bụrụ gbafuo mana fa na-eme n'ugwu ụmụaka a na-ekwu na ndị so bịa akpọrọ ha bụ na ha masị ha na ụfọdụ bụ nne na nna nna ndị ụmụaka nọ n'ụlọ akwụkwọ echi ewere ego sọ ha n'aka chivapa biko na nsogbu adrọ si dabakwa anyị agba nkịtị ka ebe anyị na-atụrụ onwe ha nto nwere onye ọṅụ kwuru kwuo ife dị n'obodo ife na-emenụ Anyway, ọgwụgwọ ka ọra m oge anyị na-achịkwakwara kwụkwarapụ um, ife kwuru aka na nkụ maka na anyị na-ekwu oge ụfọdụ ekpere mbụ na ndị na-ege anyị ntị na-anụ anyị nwere nchekwube na ife ya dị mma maka na chinchi onye sịrị ụmụ ya nwee ndidi ife dị ọkụ emechakwa nju oyi mana ife ahụ dị ọkụ mechakwazie nju oyi kedu kedu ife anyị eme maka na anyị akpaala nkata dịka nke a mbụ maka na ka a nọ n'etiti ọgụ ahụ Naijiria na Biafra nọ ka a na-ekwu ka a ya esi wee nụ na ya ebi ka ọ na ya ebi ka onye na-achị onye n'ọchịchị mgbe ahụ Kọnel Emeka Odumegwu-Ojukwu họrụ ndị ọ họrọ sị ha kpaanụ nkata malụnụ ka a ya esi wee bi ọ bụrụ na anyị zọta ife anyị na-azọ kedu ka ife anyị esi wee dị o wee wụrụ ya bụ ife ahụ agụpụtara maka ọnwa Juun dị n'ụbọchị nke mbụ na 19 60 or 69 or 69 a na-akpọ ahịara deklarashọn ebe ahụ ụlọ ebe ndị Igbo gbara maka oge ụfọdụ dịka Emeka Ojukwu kwuru ma oge ụfọdụ dịka ndị arọpụtara ndị kwuru mana ịgụ ya e ma ọ igee ntị ife ndị nọ ka akpa anya bụ nkata kwuru ha kwuru na ha gelụ ndị mmadụ olu wee chịkọta ife ndị Igbo chọọ ọ bụrụ naanị ịchịkọta ife ndị Igbo chọọ nọọ ikwu ka Igbo si ebi wee detuo ya ọbụla ahịa deklarashọn ọ bụrụ na ị nwere onye bụ akwụkwọ na ịfụbe ya na ịgụbe ya ife na-efunarị gị ka nkụ mana ife nji akọwa anyanwụ akụkọ ọbụla ọ nchekwube ọ ịma na echi na chi ekwe maka onye kwe chi ekwe anyị ekwegokwa mana ife dịzi na ikwe ibe ife gosiri ka ikwe ana m eji afa m onwe mbụ oke ụkọchukwu na-asị ụnọ. ụbọchị ọzọ ka anyị nọkọkwa wee a, maazị Ejike biko kene ndị be anyị ndị nga um, ekelela m unu ka unu chigee ntị um, o ruole na mgbe anyị ga akwụ mana maazị okwu, ana m aza ajụjụ ịjụ ma lee ya na Fesbuk Facebook ndewonu maazị Kanayodeluga Igbo bụ Igbo ụbọchị nta ka anyị chụọ n'Owere nchi ọ ga-adịla anyị mma ebe anyị gajiwo na anyị na ụnụ ga-esi ọgba izu na-abịa Thank you.